aha wụ Chinedu ana m arụ wedin meshin ihe mere nke anyị na-arụ na aba ji kacha mma bụ na ụtọ anyị ha bụ n'obodo anyị ma otu ọkụ anyị dị makwara n'ihe ndebe anyị na-arụ ụtọ anyị si na-eme ya anyị ga-eme ya ka o kwekọọ n'ahịa ahụ ndebe anyị na-arụ mana nke ndị ọcha ahụ ha amaghị ihe anyị na-arụ ọnwụ nke gara aga ihe ọbụla gwara ha rụrụ ha arụ atụbatara ya amalitere m ọrụ a site n'aka papa m ọ bụ ihe a ka papa m ji zụọ anyị mụ na ụmụnne m so ụmụnne m niile makwana ya ama ah. so arụọla m ọrụ akara ihe karịrị 20 years otu arụ wedding machine bụ na a ga-eweta lamination hmm. abịa kọtụọ ya size onye ahụ chọrọ lamination a na ọ na-adị nkọ karịa ya wụ na ilezi anya ọfụma o nwere ike merọ gị ahụ mana ọ wụ na elezi anya na-akọtụ lamination ahụ ọ ga-emerụ gị ahụ aka ọtụọ saịz onye ahụ chọrọ a ga-ewetakwa waya ọ bụrụ waya nke gbara ọkụ agbụrụ akwa fụọ ya bandị ya bandị afụcha ya akwa ka ọ hapụ ịtọchịkọta ọnụ ọkwanụ nke na-agba ọkụ bụrụ nke ndị ọcha a ga-eti ote ahụ ngwongwo ndị anyị na-eji arụ ọrụ a na-enwetakwa ya na obodo anyị aba aba na-akpakara ebe a na-ere ngwongwo ndị mebiri emebi ka a na-esi azụtachi e, ọtụtụ n'ime ihe na dịka waya na lamleshọn ee pcc ị ga-enweta akwa na ime ahịa kwa ọ bụrụ na abịa ute waya ahụ abịa were lamination ahụ setie ya ọ ọwụ na ewere ya rụọ ya ọ gaa ekpo ọkụ ga-ewerezi waya kee ya kewe ya n'elu ị ga-ekegide ekegide ekegide ekegide rukwa ọnụọgụgụ ga-eme ka ọ hapụ ikpo ọkụ mgbe ahụ ruo ọnụọgụ ga-eme ka ọ hapụ ikpo ọkụ ịbịa bido ọ nwe ha na-akpọ faiba ị ga-etinye ya faiba ị ga-ewetakwa bolt a ga-etinye n'ime ya imechara ihe dị na gaba weta waya ga-eji na-akwụ ya n'ọkụ tikwe ya imecha ya ụta ahụ meshin abụ ebido gbawa ọkụ oge ọ na enwe m ịrụpụta igwe meshin ofu ọ na-edependị na kapasiti maọbụ ikike nke m chọrọ ịrụ o nwere ike wee m otu ụbọchị maọbụ ụbọchị abụọ onweghị eh, oge agụrụ ọnụ na-ewe ihe merenụ ndị aba ji wụrụ ọkaibe na ihe gbasara ọrụ aka bụ na agba na-azụ ụmụ ogbenye ọ bụkwa nọ na Abakaliki abịa gị bịa gị hụ ebe ndị mmadụ na-agba mbọ hụ ọtụtụ ọrụ dị iche iche bụkwa nke ụmụaka ga na-abata na-arụ ha na-arụ ya ha na-edevelopụ ya ọ bịa mere njisi na-agbawo China Afrịka meshina nke ndị ọcha na-adị oke ọnụ mana nke anyị a ị ga-ezu ya ị ga-azụtali ya Ah, nwa ga-azụ ya ọ gaghị azụ ya onye ọbụla ga-azụ ya so ọ mere ihe nke anyị ji na-aga ahịa karịa nke ndị ọcha ọ bụrụ na site n'ike chineke na nwetakwu ego eh, nwetakwu nkwado ebe o buru ibu na m ga na-arụ meshin a na-eme ya ka ọ dị ka nke ahụ ndị ọcha na-arụ nke ga-emezi ka eh, eh, a na-ebupụ ya n'ebe o buru ibu n'obodo ndị ọzọ na Bolsa não Nigeria.